Teknụvation: Osibanjo ekeleela ụmụaka Igbo turula ogo ọkaibe n'asọmpi teknụzụ abalị iri nke ọnwa afọ puku abụọ na iri ọgọst na asatọ.